Yeah, greatness, it, baby. DJ Neptune. Zira baswag. Yeah, a wine and a cinema na tachalongwa keys. Security wine touch and see a peace. Chidema na nekatakilisi ya sina chidema soon Your elder brother gang was in easy. <laughs> Waiting I no you now, waiting I no get. We are no fit take you, never there for air. BJ, name PJ, never got deep Anybody last a some piano, ụzọ ya hat nwa ka nlebata ị ah. na trips isi ya kibata body banging ka tremụ you go wound me like a frebo eh. juice vanilla with the flavor asabụkwa shuga na babe toga bilibili one in a million shape copy giligili money no be wahala change giligili nga wuyele gi ya na milimili cause I know what nobody will go come come buddy I'm just a call away when you need somebody will go give some love and will go lift your body will be say last last go meet your daddy your daddy I don't wanna hear your shit I don't wanna wanna hear you I don't wanna hear say you deal with another man The your body go okay I don't wanna see you with nobody Nobody, nobody, nobody, nobody, nobody, Don't wanna see with nobody, nobody, nobody, nobody, nobody, nobody, Yeah, yeah, yeah, yeah my girl Nobody fight but my girl. Nobody talk to my girl. DJ talk to my girl, you are there. Crew, you are there. You, are you there? DJ Neptune, are you there? Say, babe, Sounds I am here. <laughs>